biko ga-agwata ya aha gị aha m eze dr clement Iroogbu, nke eze dr clement Iroogbu, ebe anyị nọwa ebe ebe nọ ugbu a bụ ala eberi ọmụma na rivers steeti eberi ọmụma ok um, ok eh, eh, chief o nwere ihe butere anyị ihe a butere anyị anyị agaala mpaghara ebe dị iche iche n'ala rivers steeti na uh, ihe anyị na-emewo anyị na-achọ ijikọ igbo ọnụ ndị nwere ihe gbasara igbo mana anyị ga anyị ga-akọnkludu uh, njem anyị na Rivers steeti bịa gawa ebe a na-akpọ delta ebe nwekwere ọha na eze igbo so anyị chọrọ ịma ihe buru anyị bịa ebe a iberi ọmụma wụ ndị igbo ka ọ ha wụ gị m ga-asị gị eberi ọ bụ ezie na anyị na ndị Igbo gba oke anyị abụghị Igbo anyị bụ echie etniks anyị bụ ndị echie ndị echie nọ na Rivers steeti ị gakwa na mpaghara echie na ndị Igbo gbakwa ndị anyị agaghị esiri na anyị na ha gba bịa zawazie ndị Igbo hapụ steeti anyị oke ihe gbasara ihe gbasara igbo a ọwụ ọwụ maka steeti ka o ji wụrụ na echie na eberi ọmụma ji ha ji ha ndị igbo uh, ihe o jiri bụrụ wụ na ịbịa n'okwu asụsụ anyị na ndị igbo anaghị asụ otu asụsụ ka a gasị na anyị ga-anụtara okwu o nwere ndị anyị nwere ike n'okwu ha nwekwara ndị nwere ike ime okwu anyị n'igbo ọ bụ na ihe dum igbo kwuru na idum ga-anụcha ya um, ịma ihe nke a ọ rara ahụ maka na anyị ma na igbo igbo igbo na-asụ n'olu n'olu mba dị iche iche n'ime igbo kwụsị e nwere mba dị iche iche like mụ onwe m awụ m onye mbiri ọ dị otu anyị asụ nsụmụ otu anyị esi asụ n'ala mbiri ị ga anụ ya ngaghị m anụ ya otu ahụ ka ọ dịkwa na Rivers steeti ị bịaruo na Rivers steeti dịka m na-ekwu na anyị wee chi ya etnik ee ikwere nọkwa ikwere sụwa okwu ha n'ime agaghị m anụcha ha agakwa anụ nke m otu ahụ ka ọ dị na Kalabari otu ahụ ka ọ dị na Ọkịrịka otu ahụ ka asụsụ niile dị ọ ka Chineke ji ghasasịa ya kee ya n'elu ụwa oke ngwa ee ka anyị bidogodo ebe o nwere ebe a na-akpọ Ebonyi steeti o nwere ndị a na-akpọ Ezza ehum eza na ehum n'ime eh, Ebonyi steeti ndị a ukwu ha enwedị otu ochi yiri Igbo ma ịbịa gewe ya gịwawe onye egowawe onye echi eh, eh, ebere ọmụma nga nwere ike ịga anụ ya mana ha nwa akpọrọ onwe ha Igbo ọ maka na ha nọ n'ime Ebonyi steeti na Ebonyi steeti nọ n'ime ebe a kpọrọ South East ebe iji e mara ala Igbo because ihe gbasara ihe a Igbo bịara dịka ọwụ ndị a na-ele anya na igbo wu ndị ndị ahụ nọ na-abịa ndị ahụ nọ na imo ndị ahụ nọ na anambra na enugu na ebonyi ndị ahụ ndị kwe mana ị ga agwa m na gị nwa na onwe gị na ebere ọmụma nga m bịara ihe niile a na-eme dịka ihe a na-eme na mbieri dịka ihe a na-eme na owere dịka ihe a na-eme na ụbọ mmiri so ịgwa m na iwu onye nke m o nwere otu o eme m ọwụ maka na mberi ọmụma eberi ọmụma nọ n'ime Rivers steeti ọ ihe kpatara ya lee anya ka okike siri dị Chineke kechọrọ ụwa akasị okwu nye ndị ọbụla okwu ha abịazie na ọchịchọ ọchịchọ nke ụwa ọchịchọ anyị ọchịchọ ndị mmadụ a bịara anyị kee anyị dịta ndị ka deta ndị ka deta ndị ka ndị ọbụla anara dịka otu ahụ ị na-ekwu ebe ahụ ekwu ebe anyị kpọrọ enweghị m ike na asụsụ ha ha enweghị ike nụ nke m igakwa n'akụkụ elu ugwu ndị ndahị a ana-ama anụm asụsụ ha e. ha agakwa na anụ nke m e, chief iwe: mm. mana o nwere ihe a na-akpọ igbo nzube a na-amụ ya amụ onwe onye mụrụ ya n'ala igbo onwe onye gara pụta sị ka ọ mụọ igbo nzube mana onye si ebe ọbụla mpaghara elu igbo ọbụla pụta otu a na ekwu ọ dị ka default settings asụghala ya gị wuo onye ọbụla provided na ị na-anụ ihe ọbụla gbasara ihe gbasara igbo ị ga-anụ ya sụkwanụ ya onye anambra pụta na ya sụọ central ihe ụfọdụ ndị oyibo kpọrọ ya central igbo which ọ ya wụ ihe a ji ekwu okwu ebe ọwụ ebere ọmụma ka mụ na gị na-asụ ihe a na-asụ ihe a na-akpọ central igbo igbo nzube ọ na agatụrụ m akwụkwọ mgbe anyị nọra na-aga akwụkwọ o nwere ihe a na-agụziri anyị dịka vanakula mgbe a na-ezi anyị ewepụtara abịgbidi abịgbidi ahụ ha ma na o si n'ala Igbo mgbe e dere ya abịgbidi bikọs okwu anyị na-agaje dịka nke Igbo edekwara abịgbidi na Ikwere edekwara ya na Kalabari edekwara ya n'ọkịrịka ee den ọ bụ ka anyị wee mụta ka esi asụgharị